AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere n'akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo onye ọma na-ege ntị anyị abịala ọzọ n'okwu ahụike anyị nke ụbọchị kịta isiokwu anyị n'ụbọchị taa bụ ọrịa nke anyị na-akpọ typhoid fiva mgbe ụfọ anyị na-eche na ọrịa nke na-akpatara anyị ọhọkụ maọbụ isi ọwụwa maọbụ oyi ọmụma bụ ọrịa nke a na-akpọ ịba ma ụbọchị taa anyị ga-amata na ọ bụghị sọsọ ịba na-akpatara anyị ọrịa oyi ọmụma maọbụ isi ọwụwa maọbụ ọhọkụ ọrịa nke a na-akpọ typhoid bụ ọrịa nke na-enwe nhụkụta dị iche n'ebe ahụ anyị dị o nwere ejirimara ya dịka ọrịa nke anyị na-akpọ ịba ma ihe dị iche bụ na nje na-akpata ịba dị iche na nje na-akpata ọrịa nke anyị na-akpọ typhoid nje na-akpata ọrịa a na-akpọ tifod fiva bụ nje nke ejirimara ya bụ n'olu bekee samonila taifin. samonila tifin ọrịa na-anọ na mmiri ihe dịka abalị asaa mgbe ụfọdụ a na-anọ n'ihe dị ka mmiri ọjọọ nke a na-eji esi ihe ma ọ bụ ihe eji sachaa efere a na-eji eri ihe ihe dị ka ụbọchị iri na anọ mgbe ụfọ ihe ọrịra nke anyị na-akpọ ice cream nje ọrịa nwere ike ịnọ n'ihe ọrịra nke a na-akpọ ice cream ihe dị ka otu ọnwa ihe mgbagwoju anya dị n'ọrịa bụ na ọrịa a na-anọ ọdụ nke ukwuu na ihe ọbụla na-enweghị mmiri nke pụtara ngwa ngwa ọrịa nwetara onwe ya na ihe na-enweghị mmiri dịka o kwesịrị ọrịa ga-anọ karịa kpọmkpọm awa ole na ole mgbe ụfọ ọrịa a na-anọgidesi ike ma ọ bụrụ anyị esie mmiri anyị ma bụ ihe oriri anyị n'ọkụ n'ụzọ o kwesịrị ọ bụrụ eziokwu na ọrịa anaghị enwe isi ike maọbụ ọ na-anọgidesi ike ma anyị sie mmiri ọṅụṅụ anyị n'ọkụ maọbụ ihe oriri anyị n'ọkụ ka ihe kpatara nụ anyị ji na-enwe ọrịa ọ bụrụ na ọrịa anaghị enwe isi ike maọbụ ọ na-anọgide si ike ma anyị sie ihe oriri anyị maọbụ mmiri ọṅụṅụ anyị n'ọkụ n'ụzọ kwesịrịnụ ajụjụ ga-ajụ sị ka ihe kpatara nụ anyị ji na-enwe ọrịa n'ọsịsa ya anyị ga-ama na anyị na-enwe ezi nlekere anya na ihe gbasara ihe oriri anyị maọbụ ihe ọṅụṅụ anyị maọbụ mmiri nke anyị na-aṅụ ọ bụ ihe kpata na anyị ji na-enwe ọrịa ọjọọ dị otu a ọrịa a na-akpọ typhoid fiva bụ ọrịa juru ụwa niile ma anyị na-arịa ọrịa nke ukwuu n'obodo anyị a bụ Naịjirịa ọrịa na-emekụta nwoke na-emekụta nwaanyị na-emekụta ụmụaka na-emekụta ndị okenye ọrịa bụ ọrịa nke anyị na-enweta na mmiri na-enweta ya n'ihe oriri nke pụtara nụ bụ na onye ọbụla nke na-arịa ọrịa ọ bụ ihe ngosipụta na onye ahụ a na-enwe atụmatụ nlekere anya na ihe ọbụla gbasara ahịa ma ọ bụ ihe ọbụla nke ọ na-eri ọrịa na-anọ na mmiri ọrịa na-anọ na mmiri dị anyị kwuola ya na mbụ ọrịa banye anyị n'ime ahụ ọ na-anọ n'ime ọbara anyị ọ na-anọ n'ime nsị anyị ọ na-anọ n'ime mmamịrị anyị ọ bụrụ n'ezie na ọrịa na-anọ n'ime nsị n'ime mmamịrị anyị ma n'ime ọbara anyị nke pụtaranụ na onye ọbụla na-aga mkposi nke na-akwọghị aka ya nke ọma ga-adị na ihe ize ndụ ị na-eke ọrịa na ogige anyị dum dị iche iche kee ụzọ anyị na-esi enwetasị ọrịa anyị na-enweta ọrịa site n'ihe oriri anyị na-enweta ọrịa site n'ịṅụta ya na mmiri anyị na-enweta ọrịa site na ijiji ibunye ọrịa n'ihe oriri nke anyị na-eri kee otu anyị ga-esi nweta ọrịa site n'ihe oriri anyị maara nke ọma na ọtụtụ ndị ọkakarịsịa ndị njem ndị na-eme njem okporo ụzọ na-abụ ndị na-eri ihe ebe ogige ebe a na-eri nri ma ọ bụ ụlọ oriri na nkwari ọtụtụ ndị ndị na-esi ihe n'ụlọ oriri na nkwari a bụ ndị na-ana enwe ezi nlekere anya na ihe nke ha na-esi ha na-ebupụtara ọha na eze ọtụtụ n'ime ha bụ ndị na-eji mmiri ọjọọ na-eji eshi ihe ọtụtụ ndị bụ ndị nọ n'ogige ebe emetọsị emetọsị na-edota ọcha nke ukwuu na-esi ihe ha ga-enye ọha na eze ọtụtụ ndị bụ ndị ha gaa mkposi ha gaa onwe ihe ha ga-akpọ ya iji mmiri kwọsị aka ebe ha maara nke ọma na ha na-esi nri ọha na eze na-eri ọ bụrụ na ọnọdụ dị otu a na onye dị otu a nwere nje ọrịa nke a na-akpọ typhoid fiva. ọ ga-anọ n'ihe ize ndụ ibunye mmadụ dum ndị na-abịa n'ogige ebe ahụ na-eri ihe ọzọ bụ na anyị bụ ndị n'ime obodo ebe anyị nọ na-enwe atụmatụ nchebe mmiri nke ọma ebe anyị na-eku mmiri bụ na iyi aza ebe ndị mmadụ na-aga eme mkposi ebe ndị mmadụ na-aga asụ akwa ọtụtụ mgbe ebe ndị mmadụ na-eburu unyi niile nke anyị mepụtara n'ụlọ anyị ha niile dị iche iche na-awụnye n'ime mmiri ọ bụrụ na mmiri ọjọọ ya nke anyị na-ekwu nwere nje ọrịa nke akpata typhoid fever ọtụtụ ndị ndị ga na-aga ebe ahụ ekuru mmiri nọ n'ihe ize ndụ ịnweta ọrịa a na-akpọ typhoid fever nke ọzọ bụ na dịka anyị maara nke ọma na ọrịa a na-akpọ typhoid fever na-anọ na mkposi ọ bụrụ anyị eme mkposi n'ụzọ iwu na-akwadoghị ijiji ga na-ebe na mkposi ahụ ma buru nje ọrịa nke a na-akpata ọrịa a na-akpọ typhoid fever bunye na nri anyị kepụta na mgbe ọbụla anyị riri nri ahụ anyị ga-abụ ndị nọ n'ihe ize ndụ inweta ọrịa ọjọọ a na-akpọ typhoid fever kee ụzọ anyị ga-eji gbochie ọrịa ọjọọ a na-akpọ typhoid fever nke mbụ bụ na anyị ga-abụ ndị na-akwado atụmatụ nhicha nzacha na mkpocha na mkpofu n'ime ime obodo ya na n'ebe obibi anyị niile dị iche iche nke ọzọ bụ na anyị ga-abụ ndị ga-enwe ụzọ pụrụ iche anyị ga-eji na-echekwa mmiri nke anyị ga-aṅụ anyị ga-abụ ndị ga na-aṅụ mmiri nke si na borehole nke agbafuru nke ọma lezie ya anya nke ọma nke na-enweghị nje ọrịa na-akpata typhoid fever ọ bụrụ na anyị enwee mmasị ịṅụ mmiri nke si na ọdọ mmiri nke a na-akpọ iyi aza anyị ga-abụ ndị ga-anọ na ọnọdụ isi mmiri ahụ n'ọkụ nke ukwuu ma were akwa ọcha zachaa mmiri ahụ otu nje ọrịa ahụ na-aga dị n'ime mgbe ụfọ anyị ga-enwe ike gaa n'ahịa zụrụ ihe a na-akpọ wọta gaid nke anyị ga-eji tanyesịa n'ime mmiri ahụ nke ga-eme ya bụrụ ihe na-aga enwe nje ọrịa na-akpata typhoid fever ka anyị bụrụ ndị ga na-adị ụcha n'ime ogige anyị n'ụlọ anyị ha niile dị iche iche mgbe ọbụla anyị gara mkposi anyị ga-enwe ike kwụọ aka anyị nke ọma mgbe ọbụla anyị na-eshi ihe oriri anyị ga-enwe ike kpuchite pụọ n'aka ijiji ka ji hapụ ị na-ebekasị na nri anyị site otu ahụ na anyị nje ya na-akpata tifod fiva. nke ọzọ bụ na onye ọbụla nke achọpụtara na-enwe ọrịa bụ tifod fiva kwesịrị ịkpọ ya gaa n'ogige ndị na-ahụ maka ahụike ọha na eze ka ọ nara ọgwụ ka ha nwee ike gbochie ọrịa ibunye ya ọtụtụ ndị ndị nọ n'ogige ebe ọ nọ nke ọzọ bụ na anyị bụ ndị ga na-agbalị isi ike ime nchọpụta na-enyocha ahụ anyị site n'igwe a na-eji enyocha ahụ ịma ma anyị nwere ọrịa ọjọọ ya na-akpọ typhoid fever nke ọzọ bụ na anyị ga-abụ ndị ga na-agba ụmụ anyị ha ma onwe anyị ọgwụ mgbochi nke typhoid fever anyị ga-abụ ndị ga-aga n'ụlọ nchebe nke ahụike jụọ ha maka ọgwụ mgbochi ya anyị enwe ike gbaa ọgwụ ahụ iji gbochie ọrịa ọjọọ ya bụ typhoid fever mgbe ụfọ anyị na-enwetakwa ọrịa site n'ịṅụ mmiri anya ehi nke site n'ụmụ anụmanụ pụta ọnọdụ dị otu a nwekwara ike itinye anyị na ihe ize ndụ nke ọrịa ma ọ bụrụ na anyị elezighị mmiri ara ehi ahụ anya nke ọma n'ụzọ o kwesịrị nke ọzọ bụ na anyị ga-abụ ndị ga na-asacha akwụkwọ ihe anyị na-eji esi ihe ma sie ya nke ọma otu ụmụ nje a dum nọ n'ime akwụkwọ nri ya ga-anwụ nke ọzọ bụ na anyị ga na-egbochi ijiji ị na-abata n'ụlọ anyị ma ọ bụ na ebe anyị na-esi nri ọha na eze na-ege anyị ntị ọ bụrụ anyị enwee ike ime ihe dum nke anyị kwuru n'oge ntụgharị uche anyị n'ụbọchị taa gbasara okwu ahụike anyị anyị ga-abụ ndị ga na-ebi obi ịdị ike nke ọma anyị aga na-enwe ọrịa ọjọọ a na-akpọ typhoid fever ndị ọma na-ege anyị ntị n'ụbọchị taa ebe a ka anyị ga-akwụsị okwu ndụmọdụ nke ahụike anyị n'ụbọchị kịta ewono igbo ibe m anyị ekelela nwanne anyị nwoke azụbike ọnụ onye na-akọwalara anyị ihe na-akpata ịba dị ike ndị oyibo na-akpọ typhoid fiva, ka anyị mara sị na mmiri nke anyị ga-aṅụ ga-abụ mmiri nke dị ọcha ka anyị mara sị na ịdị ọcha dị nso n'ebe Chineke nọ igbo ibe m ka anyị nabata ndị nkwaya ka ha bụọrọ anyị abụ dị ụtọ ọ ka bụkwa nwanne gị nwaanyị Rosemary ugo nwaanyị Lawrence ka ị na-alụ olu ya na Adventist World Radio bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị were ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ajụjụ nke chọrọ ka anyị leba anya biko rute anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com maọbụkwa gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke a 07063637224 070 63637224 oge a ka anyị ga-eji wee nụọ abụ dị iche ma nabatakwa onye mgbasa ozi onye anyị na ya ga-atụgharị iche ma nyochaa akwụkwọ nsọ n'ụbọchị taa enyi m na-ege ntị kee uru mụ na gị ga-eketa n'ime ụwa anyị nọ n'ime ya ma tụfuo alaeze Chineke ka anyị gbalịa so nzọmụkwụ nke Kraịst ọ ga-adịrị anyị na mma n'aha Jizọs amen otu aka ka anyị ji na-ekele ndị nyere anyị abụọ mma n'ụbọchị taa ndị Seventh Day Adventist East Central Choir Aba unu emeela na abụọma nke unu nyere anyị anyị na-arịọ onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi eze nlewemchi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya ezi onye Igbo na-ege ntị ndewo ana m ekele gị ejikwa m obi ụtọ na-anabata gị na nnọkọ nke ụbọchị taa ana m ekele Chineke onye mere ka ezigbo ohere nke a pụtara mụ na gị anyị abịala n'ohere ọma nke dị otu a ileba anya na akwụkwọ nsọ isiokwu nke anyị ga-atụle bụ nke na-asị ihe dịịrị anyị ekweghị anyị yie Chineke ihe ọgụgụ anyị ka anyị ga-ewere n'akwụkwọ ndị eze nke mbụ isi iri abụọ amaokwu nke iri anọ ka anyị nata ike n'aka Chineke nna anyị onye bi n'eluigwe onye hụrụ ndị ya n'anya imeela Jehova nye anyị ezigbo ohere nke dị otu a iji nyochaa akwụkwọ nsọ biko onyenwe anyị duo anyị ka anyị na-aga njem n'ihe omume a nyekwara n'anyị aka ka anyị mụta otu anyị ga-esi nwee mmasị iyi gị n'agbanyeghị ihe ọ bụla nke dịịrị anyị n'aha Jizọs ihe ọgụgụ anyị ka anyị na-ewere n'akwụkwọ ndị eze nke mbụ isi iri abụọ amaokwu nke iri anọ ọ sị o rue mgbe oru gị na-eme ihe n'otu ebe na ebe ọzọ na ahụghị m onye ahụ o rue mgbe oru gị na-eme ihe n'otu ebe na ebe ọzọ na ahụghị m onye ahụ ọ dị mgbe o ruru ben hadad bụ eze siria wee chịrị ọtụtụ imerime ndị agha ibuso samaria agha ị na-ele anya n'ọnụọgụgụ ndị agha a ị ga-asị na ndị a ga-abụ ndị ga-eripịa Izrel ma site n'ọnụ onye amụma nke Chineke Chineke ekwewo Izrel nkwa na ha ga-abụ ndị ga-emeri n'agha ahụ ebe ọ Chineke ekpebiela si na ga-abụ ndị ga-enwe mmeri n'ezie Izrel nwere mmeri ma otu ihe mere eze Ahab bụ eze Izrel bụ onye hapụrụ eze Siria bụ Ben-Hadad n'ịta ya ụta onye amụma nke Chineke kọrọ eze Ahab akụkọ onye ọrụ nke ọ dabere n'ubu ya iche onye nke a dọtara n'agha mgbe oru a na-eme otu ihe ma ọ bụ ihe ọzọ echiche ya pụọ n'ebe ahụ ọ makwara n'ezie na nke a pụrụ ịkpọrọ ndụ ya ma ngwa ngwa echiche ya si n'ebe ahụ pụọ onye ahụ etinyere n'ụlọ mkpọrọ adọtara n'agha gbapụ ihe oru nke Chineke bụ onye amụma na-eme ka ọ pụta ihe n'ebe a taa bụ na Jehova nyere Izrel mmeri n'ozuzu oke ma Ahab adịghị mgbe o mere ihe kwesịrị ya ime ya hapụ eze siria na ndụ amaghị m ma anyị na-ahụ ụdị ndụ a ụdị akparamagwa a nke aha bụkpara n'ime ndụ ụfọdụ n'ime anyị n'ụbọchị taa anyị agbaala izuzu anyị na onye iro lee anya Chineke ejikerewo inye mụ na gị mmeri ma ọtụtụ ihe nke dị anyị n'aka mere nke a mere nke a ekweghị anyị nweta mmeri nke Chineke na-enye anyị Jehova emewo ka anyị bụrụ ndị ga-anọ n'ọṅụ ma anyị enweghị ohere ịchọ nkwa nke Chineke anyị enweghị ohere ileba anya n'akwụkwọ nsọ anyị enweghị ohere ikpe ekpere anyị enweghị ohere ịtụgharị uche inyocha ihe nke dị n'akwụkwọ nsọ n'ụbọchị taa ajụjụ m na-ajụ gị bụ ndụ nke ime mmụọ gị ọ chọrọ mwuli elu na-agbagharị na-achụgharị ihe niile nke ụwa nke a ọ dị ntụziaka atọ ekwesịrị inye anyị n'ụbọchị taa otu anyị ga-esi wee nwee ike na-anọ Chineke nso nke mbụ bụ na ị ga-eji akwụkwọ nsọ gị mere isiokwu nke ekpere gị ụbọchị niile ọ bụrụ na anyị gụọ akwụkwọ nsọ anyị nke ọma a ga-achọpụta na ọ dị ụzọ iri ebe a gbatụrụ ụkwụ na ihe gbasara ọnwụ nke Jizọs Kraịst nwụrụ n'ime akwụkwọ nsọ ị ga-achọta ya na mpaghara abụọ na agba ochie nke bụ abụọma isi iri abụọ na abụọ na aza ya isi iri ise na atọ Enwere mpaghara asatọ ọzọ n'ime agba ọhụụ na akwụkwọ Matiu isi iri abụọ na isii na iri abụọ na asaa akwụkwọ Mark isi iri na anọ na iri na ise Luk isi iri abụọ na abụọ na iri abụọ na atọ Jọn isi iri na asatọ na iri na itoolu igbuo ikpere gị n'ala meghee otu n'ime ebe ndị a akpọrọ n'akwụkwọ nsọ gụọ naanị otu nke nkega ma ṅomie ya kpee ekpere n'elu ya nke abụọ jisi ike chọpụta nkwa niile nke Chineke kwere n'ime akwụkwọ nsọ dịka otu n'ime ndị malitere ozi nke ọbịbịa abụọ nke Jizọs Kraịst a na-akpọ J.N. Loveborough e nwere nkwa nke Chineke kwere n'akwụkwọ nsọ ọnụ ọgụgụ ya dị puku atọ na narị ise chọọ otu n'ime akwụkwọ ndị a were ya nyere onwe gị aka gụọ ụfọdụ n'ime nkwa ndị a nke Chineke kwere ụbọchị ọbụla ma nara ha site n'okwukwe kpebie ka ọ dị otu a n'ime ndụ gị ma jiri nwayọọ gụọ akwụkwọ nke agba ọhụụ nke ka nke ozi ahụ nke Pọl ziri na agba ọhụụ ị na-agụ nke a nke ọ bụla ị gụrụ were otu ahịrịokwu chịkọọ ya ọnụ gị onye na-ege ntị ọ bụrụ na ị were nke a kpọrọ ihe ọ bụrụ na ị na-aga njem n'ụzọ dị otu a ọ bụrụ na ị na-ewepụta ohere gị inyocha akwụkwọ nsọ n'ezie Chineke ga-eme ka ndụ nke ime mmụọ gị bụrụ nke ewusiri ike ma wuliekwa elu mgbe ahụ ka mma agha nke ime mmụọ ga-ebili megide ọbụna onye iro ahụ nke na-eme ka anyị ghara inwe ohere ileba anya na ndụ nke ime mmụọ anyị mgbe ị na-eme nke a Chineke gọzie gị na anyị na Chineke anyị onye dị nsọ anyị ekelela gị onye bi n'eluigwe n'ihi na anyị atụlewo okwu gị n'ụbọchị taa biko onyenwe nyere na aka mee ka anyị mụta anyị na gị inwe nnọkọ mgbe ọbụla n'aha Jizọs ezi enyi m na-ege ntị ka anyị kelee onye mgbasa ozi onye okenye eze nlewemchi onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ n'ụbọchị taa anyị na-arịọ ka mara chineke ngọzi ya bara ya ụba n'aha jizọs onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya biko rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria@gmail.com ezi enyi m na-ege ntị mara na ị nwere ike kụrụ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224 ka anyị gbalịa kpaa agwa Jizọs chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo